ndaleyi nkịta mara ọnya achụga anụ akụ dị n'ogu gbenye ihe mere wụrụ ọgaranya ochi ndị ọgaranya nwụbara mmanụ chukwu nye n'ụmụ igbo ego olizanya n'ụmụ igbo ego akwasị n'anya ifula ego n'anya nnanye n'anya ego ka eliwe ndị be na-anwụrụ anụ onye a na-ekwu nwere ihe ọ na-eme ọ dị mma mmadụ tote su nwee ihe eji mara ya ọ bụrụ na asọpụrụ gị asọpụrụ gị anya onye si na enweghị nke m na-eme ya anwa um, prinsesị ife mụnwa matara ya dịka onye na-ekwute okwu na-agbasa ozi mụnwa na-agbasa eji ọtụtụ ihe wee mara m eze ndị Igbo ndị ndị ekwe mmiri nsị chakati eziokwu agba ụka nke ọbụla akpọrọ m ana m aza ehm, ka akwụkwọ nsọ si wee kwuo sị our years are 70 or 80 out of his mightiness dịka ụdọbọdụ na-agụ akwụkwọ nsọ mana adreesị chukwu mana telefon nọmba ya nwanne anyị nwoke ọ tọrọ mụ atọ ya n'ofe okwu ka ele na nwa na azụ. prinses ọtụtụ ndị ka ọ na-aba ha lara ịkwa nne ha maọbụ nna ha egwu a na-atụ ha sa a ga-atọrọ ha agwago m ọtụtụ ndị bi ala bekee onukwere mgbe anyị ga-ana atọrọ ndị na-atọ mmadụ maka na o nwere ụdị intimideshọn na-akarị mmadụ dịka eze ndị Igbo mmadụ dịka m akarị amara m otu onye nọ n'ime obodo bi na jọngụ na ahụhụ ọkụ ga-esi wee gaa abịa kpọrọ mụwa bụ mmadụ ọ nyere anyị ọ bụrụ isi atọ. Ola Ega uh, welcome to our club um, dịka m kwuru meya okpukpe ebe nne unu nọ maka nwaanyị ka di ya nwụrụ na-eli nne di ya ya sị a na-akwadokwa otu esi eli di ya sị na-akwadokwa onye ga-ekuchi elu biko ịlaruo ị na-eletekwe n'ụlọ anya na onye ga na eleta ya anya ọtụtụ nne m anwụgo nna m anwụgo esigo m n'ọkpana wee bụrụzie ọkpana-eji ịnwa nne gị ka nọ ị ka na-ebido ebido ụmụ nne m ahụ nna m ahụ abụzi m ọkwa na-eji a ma achọkwa onye ga-eme m atọ biko anyị gị ka anyị nọ ya a abụghị oke maka mmadụ dịka ma edobe m nghebe ọnụ ya na-apụ asịma na-ekwuka ma ọ kwana ihe onye ọkụgburu onwe ya egbe kwugburu onwe ya ndị Igbo egbokwe nna mgbe ụnụ ga-akwụsị aghụghọ maka ihe na-egbu aghụghọ mana fọdụ ndị nna ọ na-abụ ndị kwuo ọsọ taa ha wepụ abịa ka ha kwụsị mba kwụsị na aghụghọ ụlọ kwụsị aghụghọ mụ akwụsị ikwu okwu I would um, like to call um, one of the um, community leader in terms of um, um, female gender, no other person than um, Jenny Okafor. Thank you very much. Uh, Princess, I really haven't got much to say. I think they have uh, actually said a lot of the things that could say to you. Like uh, see who I have fallen in love with. I've also, <laughs> I've also lost my parents, and I know how difficult it could be at this very difficult time. Ah, ah, ah. n'anya